AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị lowrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa na-ege ntị ị bịala ama m na mkpụrụ osisi dị mma echi niile gara aga ama m na akwụkwọ nri nke dị ndụ na ịtara akị nke dị mma ị bịala onye ọma na-ege ntị mara na anyị na-eleba anya na ihe anyị ga na-eme ka ntutu isi anyị na-eru ọfụma n'ụbọchị taa anyị chọrọ ka ị mara onye ọma na-ege ntị na ntutu isi anyị bụ ihe anyị ga-asa mmiri ugboro abụọ ma ọ bụ atọ n'izu ee ugboro abụọ ma ọ bụ atọ n'izu ntutu isi anyị abụghị ihe anyị ga na-asa kwamgbe kwamgbe ụbọchị niile anyị ga-asa ya ugboro abụọ ma ọ bụ atọ n'izu mara ị na-asa ntutu isi gị ị gaghị eji ncha nke dị ike na-ịsa isi gị site na ihe ndị oyibo na-akpọ kemikals ga-emebi ntutu isi anyị ka anyị gbalịa na-asa isi anyị ugboro abụọ ma ọ bụ atọ n'izu ezi enyi m na-ege ntị ka anyị gbalịa ghara ị na-akọ ọkọ na ntutu isi anyị site na onye na-akọ ọkọ na ntutu isi kwamgbe kwamgbe ga na-eme ka mmanụ isi anyị tere n'isi anyị na-amụba ka anyị gbalịa ghara ị na-akọ ọkọ na isi kwamgbe kwamgbe ma ịbụ nwaanyị ma ịbụ nwoke onye ọma na-ege ntị mara na ị ga-asapụ isi gị ọ bụrụ gị tinye ihe ndị oyibo na-akpọ na n'isi gị mara na ị ga-asapụ ya mana ị chọrọ ịsapụ ya ị ga-etinye lemon n'ime mmiri ahụ ị ga-eji sapụ isi gị igbuwa ya itinye ya n'ime mmiri nke iji asapụ isi marakwa na ị ga-eji mmiri gbaṅara agbaṅa saa isi gị ugbo abụọ na ugbo atọ na izu imela onye ọma na-ege ntị n'ụbọchị taa anyị ga-akwụsị ebe a mgbe anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-echekwutara mụ na gị na Chineke bụ eze Chineke bụ onye kere eluigwe n'ụwa Jalago, Jalago, Jalago. jehova onye mere ihe ahụ dị mma keleenụ jehova onye mere ihe ahụ dị ukwuu kelere m chineke onye mere ihe ahụ dị ebube onye mere ka nwa anyị dị ime mụọ nwa n'udo jehova onye mere ihe ọma niile n'ime ndụ anyị jehova bụ eze jehova kere anyị jehova na-edu anyị unu emeela ndị Seventh Day Adventist Church Choir ntegha ụzọ na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa anyị na chineke anyị imeela na ndụ ndị Seventh Day Adventist Church Choir Aba East Conference na-abụ ọma nke nyere anyị n'ụbọchị taa na ọnụ nwayọ onye ọma na mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ezi nwanne m nwoke nwanne m nwaanyị anyị abịala ọzọ n'ụbọchị taa dịka anyị na-eme mgbe dum iwetakwara anyị okwu nke ntụgharị uche nke sitere n'akwụkwọ nsọ ama m na Chineke anọnyeworo anyị ya ka m ji na-enye ya ekele oge niile n'ihi ịhụnanya ya ebe ndị ya nọ isiokwu nke anyị na-atụgharị n'ụbọchị taa bụ nke na-asị lee nwa atụrụ Chineke lee nwa atụrụ Chineke ka anyị nata ike n'aka onye nwe anyị wee na-agakwa n'iru nna anyị na chineke anyị onye dị nsọ nna nke hụrụ anyị n'anya n'ụbọchị taa ụmụ gị abịala ịnụ okwu gị anyị ejikerewo chineke anyị dịka ikpughere onye nzọpụta nye jọn onye ọwụ mmiri ya wee ghọta ya n'ozuzu oke otu aka ahụ ka anyị na-arịọ n'ụbọchị taa ka ikpughere anyị onye nzọpụta bụ jizọs kraịst ka anyị wee ghọta ya wee bie ndụ n'ime ya n'aha jizọs emem lee nwatụrụ chineke anyị na-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ jọn isi mbụ amaokwu nke iri abụọ na itoolu jọn isi mbụ amaokwu nke iri abụọ na itoolu ọ sị n'echi ya ọhụ jizọs ka ọ na-abịakwute ya o wee sị lee nwa atụrụ Chineke nke na-ebupụ mmehie nke ụwa nke a bụ otu Jọn onye ọwụ mmiri si kọwaa Jizọs Kraịst bụ ọkpara Chineke Jọn onye ọwụ mmiri nke anyị maara akụkọ ya nke ọma nwere ntụpọ ozu oke nke mere o ji bụrụ mmadụ ma site n'ịhụnanya nke Chineke o wee bụrụ onye agbanwere ndụ ya wee dị ọhụụ ma dịkwa ọcha mgbe Jizọs malitere ịlụ ọlụ ndị na-eso ụzọ Jọn bịara kọsara ya sị onye nwe anyị lee ọtụtụ igwe mmadụ na-eso onye ozizi ọhụụ nke a ma Jọn n'ụzọ doro anya ghọtara ihe jikọrọ ya na Jizọs ma were obi ụtọ nabata onye ahụ nke o doziworo ụzọ ya n'ọsịsa ya ọ sị ọ dịghị onye pụrụ ịnata ike ọ bụla karịa ma o sitere n'elu bịa unu onwe pụrụ ịgbara m ebe na asị m na ọ bụghị mbụ kraịst ahụ kama ezitere m tutu a na-ezite kraịst n'ezie gị onye mụ na ya na-atụgharị uche jọn onye ọwụ mmiri bụ onye ozi pụrụ iche n'ime akwụkwọ nsọ ezitere ya ka ọ kwado obi ndị mmadụ n'ihi ọbịbịa nke jizọs kraịst n'ezie nke a ka o mere n'ihi na jọn gara ozi ya dị ka o si kwesị ma nwee nghọta si na ya onwe ya ga na-aba ụba ma mụ onwe m ga-adị ala gị onye mụ na ya na-atụgharị uche gụta nke a n'akwụkwọ Jọn isi atọ bido na okwu nke iri abụọ na asaa ruo na iri atọ ebe a ka ị ga-enweta ihe gbasara ntụgharị uche anyị n'ụbọchị taa gbasara onye ozi nke Chineke bụ Jọn onye ọwụ mmiri Jọn lere anya Jizọs site na nke a mere mgbe Jizọs bịara ọ dịghị mgbe ọ bụ ọchịchọ ya ka ndị mmadụ soo ya kama o wuliri echiche ha elu ruekwa mgbe okwukwe ha dabere na nwa atụrụ nke Chineke a bụ naanị olu nke na-eti mkpu na ọzara otu a ka o si kọwaa onwe ya olu nke na-eti mkpu na ọzara n'ihi na ozi nke ọ bịara izu ụwa doro ya anya o wee were ọṅụ na obi ụtọ weda onwe ya ala ka anya ndị mmadụ wee hụ ihe nke ndụ gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa Jọn onye ọwụ mmiri bụ onye mere ka anyị matasị n'ezie na onye nzọpụta gaje ịbịa ezitere ya ka o dozie ụzọ nke kraịst ọ dịghị mgbe ọ bịara iwuli onwe ya elu ọ bụrụ ọtụtụ n'ime anyị n'ụbọchị taa n'agbanyeghị ozi ahụ nke ziri anyị anyị ga-achọ otu anyị ga-esi wee bụrụ ndị anyị na onye ahụ nke anyị bịara ikwusa ihe gbasara ya ga na-ama aka anyị achọwo otuto nke anyị Jọn onye ọwụ mmiri wepụrụ onwe onye n'ime ndụ ya n'ihi nke a onye ọ bụla ji eziokwu nara ọkpụkpọ oku nke Chineke kpọrọ ya ịgara ya ozi apụghị ịchọ ugwu nye onwe ya nke a ga-eme ka ịhụnanya n'ime Kraịst na-achị anyị karịa ịhụ onwe onye n'anya onye ahụ ga-amara na ọ bụ ọlụ dịrị ya ịlụ ọlụ dị ka Jọn onye ọwụ mmiri lụrụ naanị ihe e zitere ya ka o mee bụ iwuli olileanya ndị mmadụ elu ichere onye nzọpụta anyị kpatara ụbọchị ahụ ọ hụrụ jizọs nkọwa ọ kọwara jizọs bụ lee nwatụrụ chineke onye na-ebupụ mmehie nke ụwa nke a bụ ebe anyị si nwere ihe ọgụgụ anyị n'ụbọchị taa na akwụkwọ onye ozi dị ka jọn isi mbụ amaokwu nke iri abụọ na itoolu onye dị otu a ga-ebuli jizọs elu e wee site na jizọs bulie mmadụ niile elu n'ihi na mmụọ nke onye amụma bụ Jọn ọwụ mmiri ahụghị uru ọbụla nye onwe onye nke a mere ka emejupụta ya site n'ihe nke Chineke o wee nwee ike gbaa ama Kraịst na ebube ya otu ihe dị oke mkpa bụ na onye ọbụla kwere na Jizọs pụrụ iketa oke na ebube Kraịst kama ọ bụ naanị mgbe anyị kpọrọ onwe onye ihe efu ka anyị ga-enwe ike ịnata ihe nke Chineke nwanne m nwoke nwanne m nwaanyị otu a ka Chineke anyị dị ma ọ bụrụ na anyị were okwukwe nara Jizọs Kraịst mgbe ahụ anyị nwere ike imeri onwe onye na echiche niile ọzọ ma rubere Jizọs isi nye onye ọ bụla nke mere otu a Chineke na-enye ya ike nke mmụọ nsọ na-enweghị ọtụtụ n'ihi na n'ime kraịst ka emezuwokwara unu emezu nke a bụ okwu chineke onye bụ isi nke ịbụ onye isi na ịchị isi niile ọ bụla ya mere n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ka chineke nọnyere anyị mgbe anyị na-echebara okwu ndị a uche n'aha Jizọs emem unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka na-abịara unu mgbasa ozi eze nlewemchi imeela n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa ka anyị lee nwa chineke atụrụ ahụ onye nyere ndụ ya sita ndụ m mana ndụ onye ọma na-ege ntị imeela n'oziọma nke tarị ekpere anyị bụ ka chineke gbaa gị ume ka ọ gọzie gị ka o nye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-akpọ aha jizọs site na chineke bụ chi gwọgwọ ezi enyi m ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ ajụjụ nke na agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo com awrnigeria at maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com mara na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 ezi enyi m gee osisi ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org gị tinye asụsụ Igbo anyị ekelela ndị nyere anyị abụọ ma n'ụbọchị nke taa jikwara otu aka na-ekele nwanne anyị nwoke James ụbọchị onye na-enyere anyị aka na-apịkọta oziọma ọma nke anyị na-anụ n'ụbọchị taa anyị na-arịọ ka Chineke gọzie ma gọziekwa ndị gere oziọma nke taa n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo